ụmụ igbo ihe a na-emewu ngagharị ihe a na-eme ka igbo dị mma kedu ihe m ga-eme n'igbo achọrọ m ịgara igbo ozi ọ ihe igbo ga-emere m mana ọ bụrụ na m gachara igbo ozi igbo meziere m igbo alataba n'elu ụmụ igbo ndị ọma ndị ihe ọma na-adịrị mma ndị m na-agara ozi ndị anyị niile na-agara ozi onye mụ na ya nụwo maazị dibịa maazị mm. ah, dibịa ka kedụ ihe na-eme biko a gara ime ezi ọwa wee anyị dat na n'obodo ọbụla nwere usoro eji eme efe nna m daalụ agwa anyị na anyị e n'iru mmụọ na anyị akụ ogwu afa na ana ịghọtara ndị ife ekwuru ebe anyalụ m jọy bụ na asị na ngụwa bụ onye bịara abịa ịmara awụwa afa kpụrụ afa nke gị bịa ị na-awụ ha na-awụ mmụọ a na-akpọ ụdị igbo akọmfa mmụọ ma achọrọ ka eh, a gwa gị okwu ọ mba aka ogwu ogwu si esi gwa gị okwu agwa gị okwu ogwu sisi agwara gị okwu asị agwara gị okwu so na asị anyị eyigharị agwa mbọsị ọzọ anyị abịa so n'ife niile ka na-aga na n'anya hmm, ụmụ Igbo ebe anyị nọwe Enugwu hmm. kedu lokal gọọmenti Ezeagụ lokal gọọmenti Ezeagụ lokal gọọmenti eria na Enugu steeti ụmụ Igbo ihe a na-emewu ngagharị ihe a na-eme ka Igbo dị mma hmm. kedu ihe m ga-eme n'igbo achọrọ m ịgara igbo ozi ọ ihe igbo ga-emere m mana ọ bụrụ na m gachara igbo ozi ndị gboo ya ga-emeli igbo dị mma ka igbo asụ ụmụazị nri igbo onye ọbụla tinye azụ atibe ebe o si tụwa ebe o si ndị bekee na-akpọ histri ịmala ebe isi ịmala onye igbo odogwu hmm. emela ala igbo na ndị ọcha bịa dịbe anyị mana anyị kwanụ chukwu anyị n'ime akwụkwọ ndị ọcha ahụ dịkwa ebe a na-asụkwa anyị tiekwa asụ ka m nwerekwa onye nkụzi mbụ maazị o hmm. na koran chapta 10 gaa jụọ ndị na-agụ tora hmm. ka ihe ịgụta akwụkwọ ịghọtara ya jụọ ndị na-agụ tora amepekwa tora nabụghị obu 8:8 tuno mọ tụekwa mọ gaa jụọ ndị nna gị ote maka na amụgo onye onwere ihe ịma jọb chapta 8:8 so ka ndị ọcha na-asịkwa ya lafe ya debe anyị amakwa na akwụkwọ ha bute ebutela aja proverb 22 wee sị anyị etikpọkwana e landmark of your ancestors ihe kebụl landmark njirimara ndị nna gị ochie hmm. mana ọkwa nwere obe etikpọ awụkwụsịdịba etikpọ anyị ala igbo dị mma ndị igbo ga na-atịba azụ ya onye na atikpọ anyị ọkwa biko ozugbo ya ọnya bụ n'igbo afụ n'aka fụ ụkwụ na ndị hausa na ndị asị na ndị ugwu na-achị ala naijiria ọ bụrụ ọgwụ ndị ugwu ka na-ama ihe dịbe ha ndị ugwu ka na-enye ndị nna ha otu ebuna na atụ ebuna nke isi a dị ụta